does not exist in Nigeria. I don't know why people they talk Uber. Eh, the obsession for Yankee in this country is mad. Hey! Obsession for America in this country, Nigeria, is stupendous. There's no Uber in Nigeria. Yet you go to hear Nigeria, they talk Uber, Uber, bitch, it's boat. There's only boat in Nigeria. There's no Uber. Uber na not American thing. Maybe Europe. There's no Uber in Africa. There's boat. Boat is a UK company. It's not even owned by a Nigerian. It's UK company. It doesn't even work in USA. It doesn't even work in Canada. It only works in UK, and Nigeria. There's no boat in US or UK, I mean Canada. Boat is UK company. The madness for America. Eh? Hmm. The obsession for America in this country, Nigeria, is 1,000 over 1,000. my people believe say america is the highest eh, obodo oyibo a eje eje ya you fit go germany you fit ị ga-eje america ọ dịghị ka onwedoghị ebe ije i just dey study everybody dey go say lekwena m anya lekwena ara owewe lekwena obsession lekwena ara owewe take uber na take uber take ka for Uber uba n'obodo a where did you see Uber in this country person wey dey talk Uber, never even fly plane go him village before na public bus Thirteen pa nineteen pa Nineteen is on the high end Thirteen pa eleven pa na wetin you use come lagos be that na but na you dey talk uber your papa go die kill yourself i swear uber call uber ni no be only uber A boat all this all this chicken republic jollof you know the sweet you just come, come agu go again boom mmadụ Come agu go again boom mmadụ mmadụ ata ata rice all this rice no sweet children public food no the sweet only that meat pie that's the only thing i want I call cheap or for one hmm can you want? yeah i like it warm. omo are they mainland like this, man Are they look for apartments tomorrow next tomorrow Are they ride around They look for apartment Now this one wey my car don kpafukata my car tire don kpafukata and nobody to fix it today everybody say tomorrow everybody is tomorrow tomorrow tomorrow tomorrow now i wan go look for apartment with a flat tire eh? now i wan go look for apartment with flat tire like this hmm. Hmm. fanta adago enwerekwanụ fanta n'ala bekee sef dịka fanta dịka mmanya ndị ihe a mmanya ndị india india ọ dịka ọha nwe fanta ana m fanta n'ala bekee ana m afụ ya n'ala bekee ihe nna afọ afụ bụ koku koku ndị ọcha nwere nke a dịka india nwee nke a Omo, I hate this country, bro. I just sit down and dey reason. I just wan cry. How Yoruba contributes nothing to this country. But Yoruba dey enjoy this country pass us Igbo people. I just wan cry. I just wan cry. Yoruba contributes nothing to this country. Yet Yoruba they enjoy this country pass us. We won't start civil war. My own people they saboteur us. Make we break up, go our own. Tell me wetin Yoruba they contribute for this country. Eh? Wetin Yoruba they contribute for this country, I don't know. wetin yoruba dey contribute for dis country i no know na yoruba dey enjoy dis country pass us yoruba dey collect government money pass us yoruba na parasite for dis country just even hausa pipo sef dem get gold dem get eh, cobalt mine wetin yoruba dey contribute years ago somebody say yoruba get cocoa abeg wetin be cocoa in them they use cocoa do that was then this is now Yeah. i'm very unhappy i'm very sad Indeed, we indeed we continue to to oh i'm sad i won't cry i'm very i'm, I'm sad my my i'm depressed Somebody could have asked me, but you like Yoruba girls now? I won't pour hot water on that bastard face. Because Who raised these people? Do you hear yourself? Because I like Yoruba girl, because I won't fuck Yoruba girl, so make I pretend like say we are not suffering who raised these people? I like now. I, I won't pour hot water for the bastard the face. Yoruba na sabo. Wetin be sabo? I'm very unhappy. I'm depressed. Come and the Igbo ga together united front push for referendum we go i'm so depressed i'm so unhappy my spirit is low i'm so unhappy Yoruba contributes nothing to this republic blood sucker real life blood sucker abi make because i want to have sex with yoruba girl make i no talk again. i go dey i go dey wonder how some people dey reason i go dey wonder how some people dey reason what does yoruba contribute to this republic what Eforiro, Ewedu, Amala. What do you contribute? You be parasite. You be load on the rest of us. You contribute nothing. Your number is plenty for nothing. Yoruba Igbo, build Lagos. What do Yoruba contribute? Igbo build Lagos. All the hotel, hotel, hotel where you see for Lagos, Igbo. bịa na-atọkwa na useless bastard a black amala what is so funny na ịsọta ọnụ maka na um, ekwuru m okwu I just dey reason am the thing the thing dey pay me die the thing dey pay me die it shall never be well for the British for what they did to us. It shall never be well for the British for what they did to us. You enter people's space, you grab this person, grab that person, grab the other one, tie them together. It shall never be well for the British. You We have to travel where you are. We have to come near you before we can drive to Mercedes. We have to come near you before we can have a decent address. Otherwise, we, we are suffering. I'm It's easier to block if it's in my hand. It's much easier to block if it's in my hand. When it's when it's resting over there, I have to move my hand to do what I want to do. This is better. I just the reason now. Yoruba are complete parasite complete parasite on this republic. Hausa people get level past Yoruba. Hausa people get level past Yoruba. Hausa have cobalt mine. Hausa have gold mine. Hausa have something they can use to feed themselves. Yoruba is completely loaded straight up, straight up parasite that needs a host to stay alive. They pay me that. thing dey pain me that. igbo people are so useless and so selfish yoruba wey no they contribute anything One rule yoruba wey no they contribute anything One rule completely zero i'm i'm i'm very unhappy i'm i'm very unhappy i'm very very unhappy. literally like i'm sad my I echekatala m the thing eh, obi na-agbawa m ndị igbo Kete egbusisi onwe ha n'imo state. ndị igbo Kete egbusisi onwe ha na east yet now we dey pretend like say now we sharp pass Now we dey pretend like say now we sharp pass na you sharp pass but imeghe anya gị fụ the bigger picture imeghe anya gị hụ the bigger picture ị na-eme ka ịkara onye ọbụla gụọ akwụkwọ ị na-eme ka ịkara onye ọbụla mara ihe ị na-eme ka ịkara onye ọbụla gụọ akwụkwọ ị na-eme ka ịkara onye ọbụla mara ihe oge a na-agafe straight up parasite, straight up parasite, bloodsucker, contributes nothing to the to the republic yet now you they benefit pass Igbo people. Now you they chop money pass Igbo people. You contribute nothing to this republic. Warm, real life parasite, real life bloodsuckers. You contribute nothing to this. go fuck yourself. And they look for people to block. Today, yeah, they tell me nchekata nchekata ọnọdụ anyị n'obodo a obi agbachaa m njọ iwe ju m afọ ọskọs ajọs na-asọ m iwe ju m afọ anyị m eche ọ bụ ndị be anyị ahụghị ihe na-eme anyị ọ bụ ndị be anyị ahụghị ihe na-eme anyị why will I ever stop supporting IPOB. Why will I ever stop supporting Umuoma woman? Hana Ozihana? Because they are the good ones. Ha uche ha there, ha nwere sense. Anọ m si anwa ebu niile aghọrọla ibube agụ. Ihe nnụnụ anọ m si the whole anwa ebu aghọrọla ibube agụ. Na-ajụ onye kọrọ m ihe ịma na anwa ebu island for me na anwa ebu. why ọka njiji ama amam nke m na gara ibie ịma na ama ebuwe ebube agụ ihe ijiri jeje zụọrọ m ala close to anwụ ebu think. My spirit is just low. My spirit is just you just you just anger and hatred and anger. Ọ bụ ndị Igbo aghọta na mmiri na-eri anyị. Ọ bụ ndị Igbo aghọta na mmiri na-eri anyị. Why are we so selfish? Why are we so selfish? Ndị na-enweghị uru ha bara na-achị anyị. ekwute okwu ka anyị jee chibe onwe anyị e, e, e, isoro ha na-egbu ụmụnne gị nwanne kụziere m ihe nje ama maka aghọtaghị m uche ofu onye a na-ezu kuziere m ihe nga ama ofe mmanụ na-achị m na anyị ele why why anyị ji egbusisi onwe anyị you are killing your own brother for Nigeria In a one name for Nigeria why will I go? Get a Nigeria megworo m elee uru m na Nigeria what is there to be proud of Is it the, the, the rigging election? Is it the no health care? Is it the killing they are proud of Nigeria? Is it the lack of electricity? a na-ewe ọkụ weta ọkụ 3-4 times a day ka ihe iji ihe egbu ụmụnne gị for a failed state nchekata dịte nchekata dịte nchekata ya nchekata ya obi obi a na-agba wuruwuruwuru anụmanụ onwe m ọ maka na onye egbu egbe na ọkwa na ihe ọ onye wee bu egbe so onye wee belivru si ọka onye ọbụla maka na egbe obu why would you kill your own ndị Igbo ikenye maka Naịjirịa Naịjirịa ndị Igbo ga-esibe n'imi parasite we all know what a blood sucker is we all know what a blood sucker is wetin yoruba dey tell me one thing wey yoruba person dey contribute i want to hear ndị igbo anọdụ na east egbusisi onwe ha si na-alụtara naijiria ọgụ egbusisi onwe ha si na ị na-alụtara naijiria ọgụ naijiria na-achọdọghị ngịnwa nankyini ase dwo dwo dwo biisi dwo kekerɛ bam ne mansie ni mi you no go taste am dwo dwo biisi na the same nigeria kì í kò makia egbu nwanne nkẹnyẹ ka ezi isie eléyìí hàn ah ụwa m ama m na m aga abụ onye igbo ama m na m aga abụ onye igbo anyị anyị rere ere I God igbo rere ere ke ihe ụlọ elu ndị ndị ugwu so arụ ụlọ elu other people so arụ ụlọ elu ke ihe ke this intelligent igbo nwere ke ihe ndị enwe enwe na-eme ka ha akara mara ndị enwe enwe na-ebu nku ndị enwe enwe na-ebu nku ndị enwe enwe na-ebu nku ọkwa ịfụ na ya eweelie igbo ọkwa ịfụ na ya eweelie n'ihu n'anya gị laif eweela ọkụ onye pụta yie biafra ịchụbịa gbawuo ya onye pụta yie biafra ịchụbịa gbawuo ya ọkwa ịhụ ya n'ihu n'anya gị eweelie ka ihe ị na-alụrụ ọgụ ka ihe ị na-alụrụ ọgụfọ. of fucking people that contribute nothing keeping ife ị for like this three four times a day three four five times a day ihe ọndụ ihe ọndụ de nkubi ume aga m you have to eliminate certain people in order for Ihitoro to become a reality. All Igbo people are not good. Tididen Kubriume, I will forever be an IPOB. You have to work with certain people for the reality you want to become realized. You know what? So when you when you hear say ewurekwe ewurekwe gbuo chief ewurekwe gbuo chief ewurekwe gbuo onye army ewurekwe gbuo onye police these people are in the way of greatness ọ ihe mere ihe ọjọọ jiri mee ha ị na-aghọta onye nọ n'ụzọ ụzọ greatness ihe ọjọọ na-eme onye nọ n'ụzọ greatness emena gị na what do you think Ị na-aghọta ịnọchiere greatness there is nothing barbaric about that there is nothing evil about that all evil people are not good people or, oh, or oh, there is nothing wrong about it ịnọchiere greatness also. Oh, greatness are elu there is nothing evil about it ị there is nothing evil about it. Just look at the life we are in. Four, five, six times a day. Four, five, six times a day. Onye Igbo kwuo Biafra, ọ na-ana achọ onye igbo kwuo biafra achọba unu edupụ mmadụ ka eje were ndụ ya isi ndị igbo rere ere ndị igbo rere ere I'm not na aga m abụ onye igbo n'ụwa m ọzọ obi fere anyị azụ anyị gbachachara wiked tijara anyị gbagidere wiked gbaruo nga ndị igbo ọzọ nọkwa Iborere, You are busy fighting for Nigeria. Nigeria will not send you. Nigeria will not send your papa. Kama onye Igbo ga-achị, ewere Yoruba. Yoruba that contributes nothing. Nothing. A fucking parasite to the republic. Arua get level past Yoruba. How do I have cobalt. How do I have gold mine. Waiting Yoruba get. Waiting. quitting yoruba get sucking everybody dry sucking everybody dry plenty for nothing plenty for nothing person nowhere seafood chop him don't produce three babies plenty for nothing chop early 27, 25, person don't produce three babies. No be parasite be that. Eh? No be parasite be that. ekwute okwu ka anyị onwe anyị not, not lie person never see food eat for himself person never see deodorant wear so that he no go smell like goat but you don't produce two three within 27 three babies within 27 you never see money buy deodorant oh. Three babies within 27 Is that not parasite? Plenty for nothing. Bastard Guri asked me, but you like Yoruba girls now? Eh, why thunder never strike this person? Which kind useless, useless human being be this? Because I won't fuck your gear. So make I dey act the fool, they go. I, like, why is thunder never strike this bastard? lagos sef na igbo pipo develop am one out of every ọwụkwa ya no it's actually two out of every four gathering is igbo two out of every four gathering is igbo that Igbo develop Lagos. The same useless Igbo i no sure say i go be igbo man in my next life because we think because say we dey build things we dey develop things we are so smart That's the problem with Igbo people. Our brain tell us say because we they build hotel, we they build house, we they do tenant, we they do landlordship. We are so intelligent. That's not true. Because you they build house, you they build hotel doesn't mean you are sharp. That's what I've realized with Igbo people. We think because we they develop places, we are sharp. We not sharp. because if say we sharp we for no dey kill each other in the east for nigeria na that one tire my spirit you dey kill your brother for republic wey no send you yoruba ajeje echi anyị and you are fine with that Obioma, adịghị as long as ị nọ n'ọkwa it's okay ha cheba You see what I mean? We are not that intelligent. We think because we they develop places that we are intelligent. That's what I've realized with Indibo. We think because we they build hotel, we they build house for tenant, we are sharp. Na lie. Na lie. You feed yourself does not necessarily mean say you so smart. Na lie. you feed yourself does not necessarily mean say you feed yourself does not necessarily mean say everybody on planet earth they feed himself so why our own needs clapping why should people clap for us? Almost everybody on earth feed himself. So ka ihe ga-eji na for what? i We think because we feed ourselves, we are sharp than others. Ogbeni, almost everybody on earth feed himself and herself. So why should our own be special? Why should anybody clap for us? True intelligence is Chiaha. True intelligence is Chiaha. That's why I was highly depressed. My spirit was low when I saw that video. If you watch that video, you hear my voice. Oh, them. Oh, they can. Ah, that video enter me. We are not intelligent. We think because we <laughs> we feed ourselves, provide a place to sleep. One day, everybody else they do that. Everybody else they do that. Our own does not require the You understand me? our own does not require the cracker ndị ọzọ na-eme ya so you need to chee lee onwe gị anya na-enyo jụọ onwe gị ajụjụ ka ihe na-eme nwoke ọzọ ga-aga emenwu let's be realistic here for a moment remove pride ka ihe anyị na-eme ndị ọzọ ga-aga emenwu anyị ka akara kpọọ asị n'obodo asị na anyị na-amafe oke ihe na anyị na-eme overchap eziokwu over chap? that shit turns me off i don't experience am from other igbo guys and i hate it i carry money give igbo club owner i tell igbo club owner i go use this your club on saturday starting 11 till 4 in the morning no one is allowed to enter here without paying me starting 11 all your customers must leave or pay me $20 starting 11 all your customers must leave or pay me $20 Igbo man agree I carry I carry 600,000. I been how much? I carry 600,000. I give this man. We check in hand. Saturday come. Na so, na so, so people. Full club. day come na so people full club Are dey ask igbo man but meant. i gave you my money cash igbo man They look me They tell me say eh these people now my original customer i no go take you because say original customer but you go. hey chineke nna You see what I mean? Not be every Igbo person I like. I hate some Igbo people with passion. indeed, I hate some Igbo people with passion. Makachileke, we are terrible. We are very terrible. We think because na na-enye onwe anyị nni Either somehow we are doing something other people cannot do. I don't understand where this pride come from ndị enwe enwe with dey carry shoulder ndị enwe enwe with dey carry shoulder i no understand where this pride come from person go dey do intelligent intelligent i sharp pass you i sharp pass you Yet, any bụ ndị I don't understand. Hero hotel somehow email here. other languages cannot do. Wow! Okay here, clap for yourself. Eh? I don't know, I don't know tenant house for Lagos. You don't do something where another language you went no fee do. Wow! Clap for yourself. What the fuck do we do that makes us so intelligent? somebody kọwara maka mụnwa gị if we are so intelligent ka ihe eji nwere anyị enwere anyị bụ ndị a na-achị achị onweghị onye anyị na-achị anyị bụ ndị enwe enwe I don't use this this lingo this ndị enwe enwe lingo I don't use am many many many times I don't use them many, many times. Obrogina parasite go enter. Blood sucking tribe. Tribe that contributes nothing to the republic. would they rule over us. In a sharpness. In a sharp guy. In a smart man a tribe that contributes nothing, a fucking parasite. We know what a parasite is, right? Leech. That thing where they dead dog body, where they suck dog blood. Leech. Uh-huh. Out. The, the, the dog they lose weight, they go. No matter how much food you, you give the dog, the dog they lose weight, they go. Because there's a parasite that, that needs the blood of the dog to stay alive. So it sucks and sucks and su this is Yoruba. Wetin Yoruba contribute to this republic? I no know. Wetin Yoruba contribute? I no know. Yet na Yoruba won won won won. wan hi Chineke. Igbo lara n'iyi. Igbo Igbo lara n'iyi. Ọnụ ka anyị na-etu ọnụ ka anyị na-etu I don't study us onwe ihe anyị we reich. We are fucking. We he watch, but we want to display intelligent sharpness Now me sabi pass you be butch person you know sabi speak english Now me sharp pass you even self you go see our girls you go see this thing for our girls this is my own experience for this lagos she don't age finish she don't old finish yes she get business yes she get business but she don't old finish why because all the busy achụ ego chụgidezie dị ego rofuzie na a na ro hmm. intelligent she's so busy na-achụ chụgide ego ka she can't forget to say no more. again this is my own personal life monitoring nobody tell me this thing this is my own personal life monitoring Umuoke. nwoke achọrọ again again this is my own personal life observation nobody tell me this thing ụmụ nwoke achọrọ nwaanyị ka katagolo ahụ na onye nọ taata e nwere nsogbu n'ụwa a nọ n'ime nwaanyị nọ na taata hụ sụkwara gị nwee n'ego e, nwa adonkie bro achọghị m ịma nwaanyị nọ nha taata mini ya na-abụ enwere nsogbu enwe nwere ihe jikọrọ mini ya n'ụwa n'ụwa ma n'ụwa ọzọ mini lai mụ nwa amama tia chineke ekwela ihe ọjọọ mụ na tati something have no business 27 ịkaala e n'anya m maka chineke 27 ịkaala maka chineke 27 ịkaala e yes mụ na nwaanyị tata enwere anything 10 zero me na gị enwe there is nothing ị na-aghọta ịkago yes ye rufuo na a na-alụ di by the time is ready ile ile ile ya anya n'ihu ihu ihu face don strong finish ebidozie na-eje ụlọ ụka ebuka eme fasting and prayer achọ achọ one idiot a ga-ekote with that strong face face wey don old finish a na-achọzi idiot a ga-ekote one one one aji amụ ihe na-esiri ike ewerezie e, e that opportunity of i go help you with your business gbadozie the guy ị na-aghọta the guy emezie anya ka like like like he no notice say you don old finish o pretend ya maka ya ihe isi ike ekwe ya hụ ụzọ ebugharịzi ọgbọ ọgbọ mama ya na-akpọ ya wife this is my own personal observation onwe onye kọrọ m ihe ndị a ị na-aghọta this is how i see it ka m na-alọta na-apụ na-alọta na-apụ na-alọta na-apụ that's what i have come to realize. Ọmgbe ihu gị bịara sichaa ike bịa nwechaa line ọ ahụ ka m ga-abịa buru gị si ana m alụ gị na-egbu alụgburu m onwe m ewezụga nwa ọbịa malụrụ olu m ewezụga nwa nkwenye ihe nji nwaanyị eme onwe ihe nji nwaanyị eme ị na-aghọta na iri ha ịnụ nwaanyị to mụọ nwa That's the normal, normal, normal way over there. You need to hit one to more one. Gente, I didn't mean smartness. I didn't mean intelligent. Ma nwekwa ihe anyị chi. Onwe ihe anyị chi. A na-eme intelligent, a na-eme smartness. Igbo Igbo ka nne agbanwe Igbo we dey kill each other for nigeria nigeria wey no send me and you nigeria wey no send me and you we dey kill each other for nigeria oh ndị ọzọ kwuo okwu me na gị achị ahụ ọchị onwe ihe ha ma bụtụ ha nwa na-achị mi na gị ha nwa na-achị mi na gị onwe ihe ha bụ ha nwa na-achị mi na gị ike gwụrụ na ike gwụrụ ndị ahụ na amaghị togbe na-achị na gị o ma ọ bụrụkwa na onweghị ha ha at least ha ka esi anya ịga mena anyị chen n'olu adọkpụ anyị onye igbo na-ejide onye fọ obodo na-achọghị na gị mmụọ gị gwara gị na Peter Obi win ihe a ga-adịziri ndị Igbo na mma aghọta m isiokwu nye I no understand you Why would you fight for Nigeria? Why would you shoot your own brother for Nigeria? Why? Why? Eh? Why? Check out the thing, eh? ama m nke nna echeghara ibie amaghị m nke nna echeghara ibie ihe isi ike left and right number one business n'obodo a is edible number one business in this country is food business that tells you how how terrible this place is number one food number one business in this country na food business why if i no fit do anything else at least i see food to eat that's why people open food business that's why people open food business that's another form of ihe it tells you where the mind is if i don't feed do anything else at least i feed myself if i don't feed do anything else at least i feed myself that tells you the state of the the state is terrible ihe adịghị Bologbo thug, thuggish tribe wants to rule us. And, and, and instead of us to band together, battle Nigeria, go our own separate way, you are busy killing your brother for Nigeria. You know they see them for traffic. You know Africa here, man. You know they see them. You know they see them for traffic. These are the people that's going to rule us. And you are fine. You know they see them for traffic. You know they see the way them they behave. igbo man go dey shoot you another igbo man for nigeria nigeria wey no send you nigeria wey no send you i don think think think think think i don tire depression wan kill me depression won't kill me Now the Kalu say something The carry am put for cage now the Kalu do i don't know. suffer in silence and die do not dare go you open your mouth to say you want a better reality arrest find you and they swear it's a democracy oh it's a democracy freedom of speech yes it's a democracy freedom of speech just no talk say you know like him uh, if you talk say you know like am that yawa don't gas They carry nandi kalu put for cage for two years this man have have suffered heaven and earth so many birthdays gone so many easters so many decembers mama die abi papa die he's nowhere to to to Oh, he never even mourned his dead parents. Never even mourned them. Imagine the kind of thinking where this man they think, the kind of load where this man carry for his mind. Elenka ọ na-eche. Ọ na-eche freedom ya, ọ na-eche koneche. ndị ndị nkie na-aṅụ ọṅụ yes that's where you supposed to be oh igbo oh igbo i hate you i swear in my next life i no go be igbo man i no go be igbo man we are now united i no go be igbo man in my next life Tug wan rule us thuggish tribe wan rule us their own tribe wan rule us fight fight fight bully bully bully. nine, nine day here. That's the only thing here. Suffer. no progress. No progress, nothing. We are now moving forward. Somebody say they want a better reality. They won't go do their own thing. You carry the person, put for cage. Person they suffer, they go. No one is allowed to complain. Suffer in silence and die. Suffer in silence and die. Suffer in silence and die. Don't you dare vocalize your dis- dissatisfaction. Just they endure and they go. They endure and they go. Kuobara, talk and die. Kuobara, talk and die. Oh, I, oh, ching. ama ndị igbo ka na-ewere iwe ka ọrịa naijiria na onwe onye ka m na-ewere iwe igbo ka nke ka ewere iwe because our reality for don change if we was united buru be anyị n'obi buru ọdịmma anyị n'obi very sad, sad reality, man. Very sad reality. Very sad reality. iche naijiria gị bịa chee igbo ka nke ewere iwe igbo ka nke ewere iwe igbo ka nke iwe karịa naijiria igbo achọghị beta kọndishọn igbo rere ere anyị rere ere forget aí aí airerere iwe ui ui, wiwiwi ihe anụnwa ah, ka Buhari jiri kwuo okwu o na vidiyo nke ihe anyị na-ejegharị be ndị mmadụ arụgharị ụlọ be ndị mmadụ it's true ka ihe anyị na-ejegharị be ndị mmadụ arụgharị ụlọ be ndị mmadụ I saw that video mbọlie owe m ụra m n'obi zamzamzamzamzam iwe eju m afọ but na echeele m ya kedu ihe ọjọọ dị na that statement somebody tell me what is the wrong thing there ke ihe anyị na-ejegharị ibe ndị mmadụ arụgharị ụlọ left and right ke ihe ụjọọ dị na that statement tell me because I no see am tell me I no see am onye ahụ sef ziri mi na ohi okwu o zigara mi na ohi okwu real talk onye ahụ ziri mi na ohi okwu he allowed iwe o mere o mere ala ahụ iwe wegidie o jiri aka ya gwa anyị nzuzu anyị isi onye kpọrọ asị ee eh, ọ na-eme nzuzu ime bibi kpọkpọọ ọ na-agha eri na-eje ọ na-agha eri na-eje nwoke ahụ ziri anyị ohi okwu anya kete jee ije ibe rụọ na-edozigharị ibe ndị mmadụ edozigharị ibe ndị mmadụ taa ya dịka nsị Ba ya dịka nsị ire anyị ohi okwu Eche m I saw that video ka ihe ha na-ejegharị ibe ndị mmadụ alụgharị ụlọ I saw the video I saw that video iwe eju m afọ ya but that was then now I know better baa anyị ka nsị ejegharị be ndị mmadụ edozigharị be ndị mmadụ aka nri aka ekpe arụgharị arụzisi be ndị mmadụ baa ya nsị ekwute okwu ka anyị ga-echebe onwe anyị e, anyị ejiri aka anyị egbusisi onwe anyị nya e, I'm trying to see this intelligent this Igbo intelligent I know see am be over sharp I know see am if omume anyị no dey shout over sabi our character no they shout over sabi our character is dummy character What nwoke ahụ sef o mere mena Oh, ọ bụrụ si na nwoke ahụ kara nne kpụọ for real, for real. for real oh ekwu ihe ahụ o kwuru bọkọsọ ihe ahụ o kwuru na enlightenment talk be that to in our eye ọ bụ na nwoke ahụ kara nnere ikpo anyị asị ọ gara ekwu ihe ahụ o bikos ihe ahụ o kwuru bụ okwu okwu mmadụ ji ekete n'ụra ka ife ha na-ejegharị ibe ndị mmadụ arụzigharị ibe ndị mmadụ ọ bụ na nwoke ahụ kara nnekpo anyị asị ọma nkwu okwu ahụ bikos ikwu idiri okwu ahụ means you are enlighten the person o oh, chere chere chere chere chere okwu oh, eziokwu anyị akwụsịzi irube ha lazie ị na-aghọta nwoke ahụ akpọdo <laughs> eh, so you dey follow me like this nwoke ahụ kara nnekwu anyị asị ọ gara ekwu okwu ahụ okwu ahụ o kwuru wee okwu eji <sighs> ka ife ha na-ejegharị be ndị mmadụ arụgharị ụlọ be ndị mmadụ it's true anyị kpụrụ nwaanyị asị ba anyị ejughị anyị afọ ba do ejughị anyị afọ ba na na-adụ anyị adụ n'ahụ ka ka ka nidụl na na-adụ anyị adụ I don't know why I don't know why baye na na-adụ anyị adụ n'ahụ ka nidụl anyị kpụrụ nwaanyị asị pụta ya na-epritend ka anyị akara mara onye ọbụla anyị akara mara ihe karịa onye ọbụla anyị kpụrụ nwaanyị nnukwu asị bụ eziokwu nwoke ahụ kara nne kpọọ anyị asị ọ gaara eziga ya ohi okwu ihe a nke igbo na-akpọ izu mmadụ ohi okwu diọkpa ịmakwasị iketara ịrụzigharị ibe ndị mmadụ jee jos klọbụ na họteelụ niile nọ na jos ọkwa ndị igbo na họtelụ niile ama ọ ndị igbo jos kwuru buru ala igbo so ọ bụ na iji sensị gị eche echiche ijighị ike ikenye ese ị na-aghọta iji sensị nye eche echiche ịghọtasị nwoke ahụ sef ohi okwu ka ozu igara na gị nwoke ahụ bụ ohi okwu ka o ziri imi na ihe ahụ selfishness. But we want everybody to think we sharp. mana mena gị ka akara kpọ asị ma ndị hiri nne ma ndị ha ka ọ bụ aka mena gị ka akara kpọ asị na anyị na-eme sharp anyị na-eme sharp ọ bụghị asị akọrọ m ụlọ ka m si were ego m were ego m nye onye igbo ibe m rentie klọb ya mini ya na-abịa ekwe n'aka from so so and so hour to so so and so hour ụbọchị eruo onye igbo ibe m iri anyị were ego maa na akpa na ọkwa n'elu ino keep the contract he did not maintain nkwa o kwere m afta m were ego m nye anyị na-eme mee ma anyị na onye nke anyị not just ndị iro anyị na-eme over smart megide merụọ ma onye nke anyị not just ndị iro ị not just ndị iro over smart ji anyị aka ngwanụ nwoke ahụ mere m ihe a ahịa ya adaala for over m ga-ekwu ekwu over 5 years na onwezi onye na-anụ maka ya onwezi onye na-anụ maka ya ahịa adaala ọ nọzighị na klọb biznes jos o nwere ihe bekee na-akpọ fell of or just he fell off na-anụzi maka ya onye na so ndị igbo niile na-akọtọsị akọtọsị akọtọsị a ouche uche ouche a ouche a na-ajụ n'obi m so this now this now ya na-esi akọtọ aha gị onweghị onye na-agbanwe ndị onwe onye gị na ya na-edil is better ya ịnapụ m 800 dollars rie m ọchọ ị na-aghọta napụ m ego ree mmanya na-ebe akwa m ka m beme on top of that you are no longer in business. on top of that onye ọbụla na-akọta afa gị this is better this is better ndị Igbo na-ego this is better ọ uche hey onye ọbụla ma onye ahụ ọ uche hey ka gị mkpa Carry afa gị your family carry nwa gị carry afa nwunye everything you have built for yourself ịnapụta potam $800 is more important than i maintain your legacy afa gị business, gị nwunye gị ụmụ gị maintain ịnapụta potam $800 is more important than all of these things that I just mentioned if you guys behave ngwanụ uche uche anapụla m 800 ahịa da akụkpọ aha aghasa isi isi isi the mentality ahịa da akụkpọ afọ aghasa nwazi ụgbọ buye na n'onwe onye by now who knows o nwere ike waga ọrịa because at that point ọ ga arụ so by now ọrịa waga ọrịa ma ọ bụrụkwanụ na ọ ka na-eku ume yɛatwo bia ɔpozie tae ɔde sɛm two chụba ya ɔpɛɛ tae ka onye igbo jiri jeje nara china ego na-akụziri asụsụ anyị onweghị onye china ekwesịghị ịma asụsụ anyị that video rere ere china ekwesịghị ịma ya ka m ji si gị n'igbo ụwa m ọzọ agaghị m abụ onye igbo igbo rere ere i'm telling you igbo rere ere onye igbo amaghị ihe bụ ọkịka supremacy onye igbo aghọtaghị ya ọkịka onye igbo aghọtaghị ya bikos ọ because na ịghọtara supremacy ka ha ọ ịghọtara ka ha you no go dey teach your language you go dey learn their own but you no go teach them your own onye igbo aghọtaghị supremacy supremacy ka ndị ọcha jiri shia mmadụ niile ha chịrị ha na-emetọkwa ya ruo taa nke mmụta nwa owere owere datin fọjusie nwa ya na ntị nwa ya mụta nke owerekwe the same idea mindset fọjusie nwa ya na ntị fa na-achị na-eje na-achị na-eje mena gị aghọtaghị anything about ka ha onye igbo aghọtaghị anything about ka ha we no understand them you think ka ha is i pull up in a better car than you i i throw away more money pass you for that party So I beg you pass you. That's not it. Ndị ọcha ghọtara very very well. A clear example of kaha is mgbe gboo n'ala bekee. It's a crime for onye ọcha ịkụziri onye ojii ka esi agụ ihe because onye ojii mara ka esi agụ ihe o were mara na ị na-echi ya ọnụ n'ala Do you follow me? Kaha, when you see Kaha, you go know. You understand me? Mgbe gboo n'ala bekee, you are not allowed to kuziere onye Igbo onye ojii ka esi agụ ihe. You are not allowed to kuziere onye ojii ka esi ede ihe. Enwude gị ka esi agụ ihe. Nche emee gị. Yes, onye ojii mara ka esi agụ ihe. o were mmasị na ị na-eshi ọnụ n'ala ndị ọcha ka ha very very well ha na-eme n'omume steady ruo taa ha na-eme n'omume mụ na gị aghọtaghị ka ha we think ka ha is moto họteelụ m ulelum. That's your own personal greatness. That does not help your tribe. That does not help your collective identity. just yesterday Olubedun Olubedun ah Olubedun sixty years Ndoji is allowed to enter university Olubedun sixty years eji eh, ime Ndoji allowed to enter university lele onye ndọcha understand ka in every meaning of ka ị ya ebe a na-ezuzu agbawa onye igbo ibe gị for Nigeria instead of anyị ga-abịa together ka ha bịakọta ọnụ ka ha you are here shooting at each onye igbo kwuru ume mkpekeme ịgbara ya deru ala ọ ka a anapụ gị ọkpa gị ọ ihe ọnụ bikọsọ anyị ka ha mmụọ gị agwala gị sị anapụ gị ọkwa gị Jos na-ata afụfụ na-eje Jos na-ata afụfụ na-eje bụrụ ndị enwe enwe Oduduwa we no dey contribute anything akazie anyị na benke anyị arụwa get level pass Oduduwa arụwa have cobalt arụwa have gold mine these two things can pay for police department. It can pay for public hospital. It can pay for small national guard slash army. Waiting Yoruba contribute. Waiting Yoruba contribute. kama ndị igbo ndị igbo ga abịakọta ọnụ kpaa nkata nke ha kpaa nkata nke ha anyị ajọs wụsara ka nkụ mmiri ncha na-aba anyị anya nke anyị nọ n'ime mmiri ncha na-aba anyị anya n'ime mmiri anyị kpọrọ nwa anyị asị nwanna we hate ourselves we hate ourselves igbo kpọrọ onwe ha igbo afụghị onwe ha n'anya tọọ ọ bụ na anyị fụrụ onwe anyị n'anya bịakọta ọnụ kwụsị kwụsị kwụsị ịgbawu nwanne gị maka na ọ chọrọ biafra ịgha ya mgbọ and then you forget that you don't even rule you're not even in charge you don't even run shit bụ onye nwee enwe onye a na-enye allocation. onye nwee enwe onye a na-enye allocation. Uh, uh, uh, yet we go dey carry shoulder like say na we sharp pass na we sabi pass ụdị ihe nwaanyị sabi m. ụdị ihe nwaanyị ma amarọ m because I no see am no development bani de cancer nsị Elem ben nam na space de space lee o nna o onye ụtọ la m ụtọ ịla Ama nothing ịla la anadịghị na ho One day we go win the battle, useless bastard like you. Pretty soon now you will be in your 30s. If you are not already in your 30s, like you play, like you play, you will be in your 40s. Anum pam. One day we will win the battle. Ikwu ikwu na-eso m. N'enu n'enu n'enu ihe onye asoto This is our problem. This is our problem. very soon ịka eh, ụlọ elu ịrụta eh, very soon ịka eh, ala nkịta ịzụta very soon ịka <laughs> hmm. Only ike na 50s mgbe ike gwụọ nwoke 50s zie incredible man 50s ka ị ga-ejizi ghọrọ incredible man nwoke ji ọnụ ekwu 50s ka ị ga-ejizi bụrụ great man this who tell you say Igbo no like themselves? Igbo no like themselves. Now me talk am, Igbo man talk am. We no like ourselves. Fulani man self, he no too wicked. Zira anyị, ya ha awụghị okwu mkpọrọ masị. It's true. ele ihe anyị na-ejegharị ibe ndị mmadụ arụgharị ụlọ elu fọ ke ihe ihe ha wuru okwu okwu mkpọrọmasị nwoke ahụ fụrụ mena gị n'anya sef for dat statement o ziri anyị ohi okwu kedu ife ha na-ejegharị be ndị mmadụ arụgharị ụlọ elu fụọ onye na-aghọtaghị onye na-ejighị obi eche echiche prezidenti zi hụ akpa gbara ya asị I no see am like that again. I no see am like that again. I don't. Nwoke ahụ ziri mi na gị ohi okwu ọzọ ka ihe anyị na-ejigharị ibe ndị mmadụ arụgharị ụlọ elu for what iche na ọsọsọ Lagos ka Igbo nọ banụdị ba Abịaokuta Ọsụn Ogun Igbo nọchịa arụ ụlọ iche na ọsọ Lagos <laughs> baa obodo dị n'ime ka ịfụ ụlọ bɛn n'anyị anyị arụghụ anyị na-aba be ndị ọzọ a na-arụsị ụlọ ike gwụrụ ndị igbo igbo enwere hope i swear that's why i believe that dying is the ultimate equalizer ọnwụ dị mma i'm telling you dying is a great thing dying is a great thing because without dying all these people and their ideas will not go away. But dying, when you die, your ideas die with you. You understand? The, the, the, the, the endless need to jebe Nyozo, ọzọ Nyozo, Amawo. Yes. The endless need to jee Nyozo, onye Nyozo, no go fade. Dying is a beautiful thing. When, when people die, ideas die with them. New idea, I'm telling you, is the ultimate equalizer. It's a beautiful thing. It is. Without dying, the old ideas and the old mindset continues. Dying is a beautiful thing. I'm telling you, it is. ọ gwụla ka ọ ha m n'ọnụ hapụọ m